ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke nkechasite na-edere ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọọrụ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime olugweru nke dị n'ime Ibadan ọyọ steeti ka ozi ọma si eru nso ọzọ ka nke chineke sesịrị n'ebe ọ dị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ ozi dịka ka pọl degara ndị efesọs ndị efesọs isi nke mbụ amaokwu nke atọ ndị efesọs isi nke mbụ amaokwu nke atọ tụkwasị onye agọzi agọzi ka ọ bụ bụ chineke nna nke onye nwe anyị jizọs kraịst onye nwere ngozi niile ọbụla nke mmụọ nsọ gọzie anyị n'ebe dị n'eluigwe n'ime kraịst ka chineke gọzie okwu nke a ka onye anyị ndụ na ngọzi nke pụrụ iche n'imepe anyị isi obi a dị kwesịrị ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ha ga-eji wee mere isi okwu ga-abụ onye agọzi agọzi ka ịbụ onye agọziri agọzi ka ịbụ na bụ isi okwu anyị n'ụbọchị nke taa ụfọdụ mmadụ na-achọ ngọzi n'ebe ngọzi na-adịghị ụfọdụ na-achọ ihe akụ akụ na ihe enwe enwe na ogbu mmiri ụfọdụ ka ha nataworo onyinye nke mami wọta ụfọdụ anatawokwa n'oke osisi ma oke ọhịa dị iche iche ụfọdụ ejegwo nata ike na nnukwute dibịa mara afa ha ụfọdụ eji nata ikikere maọbụ ihe eji akpa ike n'ụzọ na-ezighị ezi o nwere otu nwoke Je nke nwa dibịa agwọchara ọgwụ nke onye ji nya isi ebe mmadụ nọ dị ka makwa ndị anyị bụ mgbe ọgwụ nke a chọrọ ịgharịpụzie ọ lachighazi azụ ga na agwọtakwu ọzọ karịsịa o jezie ọbụna gwa ọrịa ọgwụ anwụọna ike okwuru ọtọ wee gbu ya ejima ejima adị mma lamalama dị mma n'ihi na ebumnobi ya na ntụkwasị obi ya na ike niile bụ n'aka nwadibịa nwadibịa nwụgo ọ nọzie na ejeje ala ala ọ bụrụ gịnị inwe ntụkwasị obi ma inwe ma ịnata ike n'aka mmadụ akwụkwọ mere ka anyị mata na mmadụ bụ naanị otu nkume na ọ bụ na bado dike aja mbọsonye ahụ atụmatụ ya niile na echiche niile abụghị ihe efu anyị wee na-akọpụta gịnị sọsọ naanị ngozi nke si n'aka chineke bịa bụ ngozi nke na-adịgide ekwensu na-enye ihe ihe efu onye nwe o were aka ndị nye ofu o were aka ekpe nara abụọ ma ịtọ onyinye nke ekwensu bụ ihe efu onyinye nke ekwensu bụ ihe nghọrị iji wee ghọrịa ya ma ọ napụghị nke ị nwere sọsọ naanị ngọzi nke chineke bụ nke na-aba ụba ọ dịghị ewetakwa ihe mgbakasị ahụ ma ọlị dịka akwụkwọ nsọ si wee dee na akwụkwọ ilu isi nke iri abụọ na abụọ ile anya efu na mmadụ gbazie aka achụ ihe na-ata ahụ bene nke si dị pọsịbụl naanị ngozi nke si na chineke bụ ngozi nke na-adịgide ruo mgbe ebighị ebi ngozi a si n'ebe ngozi a site na jizọs kraịst na ka ebe isi okwu anyị na kwupụtara anyị si na onye agọzi agọzi ka anyị bụ onye agọzi agọzi ka ị bụ nwanne nwoke na nwanne nwaanyị ndị nke nọ n'okpuru chineke ndị nke nabatawo jizọs kraịst dị ka onye nwe ha na onye nzọpụta ha apọstụl pọl degara akwụkwọ anyị ndị efesọs na-agba ha na onye agọzi agọzi ka ọ bụ bụ chineke nke nna nke onwe nke onye nwe anyị n'ihi na n'ogoziwo ihe niile ọbụla nke ime mmụọ nsọ n'ime eluigwe ka ngozi a si jere eje ile anyị fụ na ọbụna chineke gozie onwe ya pụrụ ịkwachagharị ọ gwara abraham si ya na mme ngozi ka anyị ga-agọzi gị ọ dịghị onye ọbụla nke pụrụ ịkọcha gị na a agọzi onye ọbụla gọziri ibu na agọzi mgbe ndị ụmụ Izrel na-agabiga n'ọzara mgbe balak kpọrọ balam balak eze ndị moab kpọrọ balak ka ọ bịa bụọ ụmụ Izrel ọnụ ka e wee nwee ike imeri ha n'agha Balam gwara ya sị na Chineke agoziwo Izrel na niile na ya ịbụ ọnụ na onye Chineke gọziri ọ dịghị onye pụrụ ịbụ ọnụ ị ngozi nke Chineke ngozi nke Chineke dị n'isi gị mmadụ bụ apụghị ịbụ ọnụ ajọ mmụọ na ajọ mmadụ ihe ọbụla nke ha na-eme ga-abụ na nkịtị ha mee n'ehihie onye mmeri ka ịbụ ha bịa na ụtụtụ onye mmeri ka ịbụ abịa n'abalị onye mmeri ka ịbụ n'ihi na chineke agaghị arapụ gị aka ọ gọzie gị n'ebe na-azụ ahịa ọ gọzie gị n'ezinụlọ gị ọ gọzie gị n'isi ụmụ gị niile ụmụ gị agaghị wetara gị nkọcha maọbụ ihe ihere ma ọlị n'ebe ha na-eje akwụkwọ Ọ ọpụ ha na mbata ha niile n'ihi na ngọzi nke chineke dị n'isi na-eruru ka mmiri na-ewukwasa n'isi ha ị ga-afụ ihe nketa nke chineke n'ime kraịst n'ihi na ọ dị onye tiri ihe ime ndị oyibo na-akpọ envelopu ịnọdụ na ihe ọbụla dị envelopu nke ọbụla dị n'ime bụ nke obere ife nweta nke obere dị n'ime ime ị ga-ebugodi ụzọ wee nweta nke nnukwu ahụ chineke anyị bụ nnukwute envelopu nke kraịst nọ n'ime gụọ dị n'ime kraịst gbazie m ka mmadụ ụwa ya esije emetụ gị aka ya esije nweta gị n'ihi na onye agha ya ebugodo ụzọ ịchọpụ ndụ gị ma gị ma ịnweta ụmụ gị ma nweta gị n'ihe akụkụ n'ihe nwe n'ihe niile nke chineke ji wee gozie gị ya ebugodo ụzọ wee nweta chineke onwetacha chineke ụbịa nweta na jizọs kraịst bifo obezie nweta gị n'ihi na ezuru ndị gị n'ime kraịst efu na ọ dịghị pasịbụl efu na ọ dịghị adịghị eme ya eme onye chineke gọziri nwanne m onye ahụ bụ eze nkọcha ụwa na mbibi ụwa agaghị enweta onye ahụ ma ọ dị n'ihi na ọ sị na na ngọzi nke chineke na abụ ụba ọ dịghị eweta nkọcha ma ọ dị ọ dịghị eweta ihe mgbakasị arụ ma ọ dị ọ dịghị eweta mbibi ọbụla chineke gọzie gị rapụ ihe mmadụ ụwa na-ekwu rapụ ihe mmadụ ụwa ga-eme ma ngọzi gị kwụsị si n'aka chineke bịa ọ nọ n'ime kraịst izobere onwe gị n'ime ndụ a ọ bụ na imebeghị nke a ịma ọgụnwa bụ onye ji onwe gị ebe ọ bụla n'oge ugbu a ama ma ajụjụ nke a ị nabatawo Jizọs Kraịst dịka onwe gị na nzọpụta gị ịnatawo ngozi nke chineke efugo ngozi nke chineke nke na-adịghị ewu mgbakasị arụmọlị efugo ngozi nke chineke nke na-eduba n'ime ndụ nke ebighị ebi ihe ndị a bụ ihe kwesịrị ị ga-aghọta wee mụtakwa iwee fụ na ibi ezi ndụ n'ime jizọs na-eweta ngozi pụrụ iche na ngozi nke na-eweta ọganiru ngozi nke na-eweta akọ mgbaama na ngozi nke na-eweta ịdị n'otu mmadụ na chineke ọ bụ na imebeghị nke a ụlata isi n'ebe ọbụla n'ogide ugbu a si chineke na-elatawo na-eghọtagwo na-ebịawo ọbụna dị iji wee nabata okwu ya na ịnyefe ndụ gị n'aka ya dịka o si wee kwesị ka ekpere chineke onye nwe anyị nke pụrụ ime ihe niile chineke nke bụ chukwu lee ndị oru gị ndị a ndị nke nụrụ okwu gị na ndị nke hulatara isi ọbụla dị iso gị na-efe gị ofe onye nwanyị mere ha ebere kagbu afa ha n'akwụkwọ nke ọnwụ n'ihe mgbakasị ahụ na ihe nhụju anya nke ụwa debe afa ha n'akwụkwọ nke ndụ nyekwa ha udo nke pụrụ iche mee ka ha bụrụ ndị nke ketara ngọzi gị n'ụbọchị nketa dị ka isi okwu okwu mee ka ha bụrụ ndị nke egara ije n'iso gị ruo ọgwụgwụ onye nwanyị ka afa gị bụ ebule onye ha gozi agozi n'ime ndụ ha nye ha ngọzi nke pụrụ iche dị kwesịrị ekwesị na jizọs kraịst bụ onye nwe anyị eme mere nke a enwe akụkọ maọbụ ajụjụ ị ga-enweta n'igwe okwu 0056719493 maọbụka na 08132900111 ka udo nke chineke nkechasị udo niile dị hero n'ebe ọ dị ukwuu na jizọs kraịst bụ onye nwe amen